ọ ga eji ekwu maka omenala eluola ya bụ onye ọbụla buru oche gị nọdebe igbe ekwuregwu gị nso ugbu a ọ ga eji ekwu maka omenala eluola anyị ji okwu kara aka wee bịa taa ya ego chinchin ị ga-echere wee nụ ọ ga-esi dọwa okwu niile nke anyị ji bịa n'ụbọchị nke taa gbaa okwu anyị ji metụrụ gị o metụrụ ya ọbụla na mara na ihe anyị na ekwebe ebe abụ ndụ ọma ndị Igbo na-ebi abụ m Chizzy Ani ndụ nwoke ndụ nwanyị ndụ nwata ndị okenye anyị ga-adị maka na ndị Igbo bụ ndị chọrọ ndụ ọ dị mma eh, anyị ga-agbapụ ọsọ ozigbo ozigbo dịka nsigo ụnụ ka anyị ka ọnụ bi bịara kpọmkwem ihe anyị na-ekwu n'ụbọchị nke taa bụ ị mara ihe bụ abụmọnụ ụfọdụ na-ebi ndụ dị iche iche amaghị ihe butere ihe na-eme ha abụmọnụ ka anyị ga na-ekwu n'ụbọchị nke taa eze ọha ekelela gị kene nwa igbo m ekene nwoke ekene nwaanyị ekene ndị na-ege anyị ntị na mba dị iche iche anyị bịa ụka anyị si abịa taa ka o ji eme ka ọ dụrụ ndị igbo na mma ka anyị ji maka ewe bịa ndị ya dụrụ ndị igbo niile na mma dụkwa anyị kwụsị na-ekwu a na mma ka ebe anyị ji na-abịa ebe a bụkwa oji abụ okwu omenala igbo hapụ ya na omenala igbo ama anakwa na ana n'ọka ma onye mmeche azụ omenala na-emechekwa onye anyị anakwa omenala adụ hmm. ọ na-achị na amasị ibe m bụ ndị bụ ndị omenala dọska ejiri eziokwu na-ekwu eke omerike dị na-aga aga hmm. omenala ama na ama ekene nwoke ekene nwaanyị dịka ọ na-eze gere na anyị ntị na ya abịago nkịta ka anyị ji abịawa ọ dị mma eh, okwu na-anụ ka eze ọha ji kwuo ya ya bụ na anyị ga-agbapụzi ọsọ ozugbo ozugbo ụfọdụ bụ ndị nnọgasị amaghị ihe na-eme ha ewe ndị na-agba ọ na-abụ ihe mee asị si na jeneta na ihe na-eme ya n'osi osi abụmọnụ na-ewe ka esi bụọ ya ahụ ọnụ ụfọdụ bụkwanụ ndị na-eji iwe abụ mmadụ ọnụ mana ha amaghị ụfọdụ bụ nne na nna ji okwu ha na-ekwupụta n'ọnụ abụ ụmụ ha ọnụ ma ha agaghị ama ụfọdụ na-abụ ha wefee iwe oke okwu na-esi ya n'ọnụ apụta bụ okwu dịka abụmọnụ kedu oge mmadụ na-abụ ọnụ na oge a na-akọ ọnụ gịnị na-eme na a na-abụ mmadụ ọnụ gịnị mere na abụmọnụ a na-eji adị ile ka ọ bụ nke na-anaghị adị ile ihe niile ka ị ga-amata tata na nke taa n'oge anyị bịachitara azụ ozigbo ozigbo anyị na-agbapụ ya ọsọ ezi ọha na-adọwa ụmụ okwu agba anyị ga-akpọpụkwa akara ekwentị ma ọ bụ kọrọ gị akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ n'oge nke a cheta na ihe niile anyị na-eme ebe a na nwere ike ikiri ya na YouTube ijee na YouTube ịchọkwa Kpakpando TV efu ebe Tobel Tobechukwu na-ebusasị anyị ụwa niile n'afọ anyị ọ ọnọkwana wee na-ahazi ya n'ịfụ na ndị igbo nọ na mba ụwa ma ihe omenala igbo pụtara na otu anyị si ebi ndụ ọma mara na omenala anyị agaghị echi echi n'ụwa maka na anyị bụ ndị chineke gọziri agọzi wee na-ekene tobechukwu tobel na otu o ahazigasị ụmụ ihe na-ekene igbo niile ya bụ anyị pụta ozigbo ozigbo ugbu a anyị eme gịnị anyị um, akọ n'ubi ya bịara wee dọwabezie ya okwu agba n'ụzọ pụrụ ma cheta ihe gboo gboo ihe na-eme <laughs> ee eh, ụtọ ndị ụfọdụ na-atọ n'oge gboo gboo a ka na-atọkwa ya ugbu a anyị na-agwa na ụfọdụ na-eme alụ eme alụ asị na ọ bụ omenala na ọ bụ ajọ ihe otu na ndị Igbo na-asọ alụ nsọ ụfọdụ oge asị na ha na gị na ha na-atọ ụtọ mana otu abụ n'eji show promoter gwakana ya okwu anya pụta ka anyị gaa n'ihu ibe nna dị ụtọ ụfọdụ ga na-ata afọ a achọ ka a ga-esi zọpụta ha ụfọdụ agaghị afọ ihe a ga-eri mana onye ahụ nwụọ ndị mmadụ esi n'elu si n'ala bụrụ akụ bụrụ ihe niile wee na-ebuje ndị nọ ndụ asị na akwa mmadụ na na-eyi ya na-atọba n'ụtọ mana oge onye ahụ nọ ndụ ihe niile onye ahụ mere na afọ ya ụfụ ọ dị ọ bụ kpakpando ka ị na-ege n'ụlọ ọrụ karaka ya bụ Solid FM gụnyere chinchim na akara narị kpọm na itoolu anyị nọ n'ụlọ nke B dị na Savage Crescent na GRA n'obodo Enugu kpọmkwem ebe a ka anyị nọ anyị wee na-asị ị na-atụ atụ na-atụbata atụbata nke ọbụla ị na-eme bịa kwado ihe anyị na-eme ebe a buru mgbasa ozi gị bịa ebe a bịa ka anyị nna gị eh, kpaa ka agwa gị ihe a na-ewepụ n'anụ wee rie ya ịbịabụ na ozigbo ozigbo ịbata n'ụlọ nkiri bie dị na Savage Crescent ijebe ozigbo ozigbo na ngalaba azụmahịa anyị ka agwa gị ihe a na-ewepụ n'anụ wee rie ya ka ị wee kwadobe ihe a na-eme ọkachasị ịkwado omenala anyị ndị niile na omenala na-atọ ụtọ ị ga-abịa na-akwado ihe anyị na-eme ebe a maka na ndị omenala ndị ọzọ na-akwado nke ha eze ọha em ka anyị gbapụ ya ọsọ ozigbo ozigbo ihe anyị na-ekwu n'ụbọchị nketa bụ abụmọnụ gịnị bụ ụdị abụmọnụ a dịka ana m ekene ọha na ekene onye kwuru onye ga anyị ntị ndị nwoke na ndị nwaanyị bụ ndị ọgbọ anyị ma ndị tọrọ anyị ma ndị anyị tọrọ ma ndị mụrụ anyị ka anyị na-agwa okwu taata maka na ibe dị na ya na-emekwa na redio anụwa bụ oke amakwa na ibi mm-hmm. ịbụ ọnụ bụ ihe dị njọ ka ọ bụ andị mgbe ụwa ka bụ ụwa mmadụ na-abụrụ ọmụta nwa nwa ọ na-eze ka nne hapụ ebughị ya ọnụ mmadụ na-abụrụ ọmụta nwa ọnaeze ka nna hapụ ịbụ ya ọnụ ọnaeze ka onye ọkpara tọrọ ya atọ maọbụ onye bụ ya ka onye karịa ya tọrọ ya atọ maọbụ n'ezi maọbụ n'ụlọ ka hapụ ịbụ ya ọnụ maka na abụmọnụ bụ ihe dị njọ abụmọnụ nwere ike ime mmadụ onye ahụ na ọ na ọ ga-anwụ anwụ hmm. abụmọnụ ga-eme mmadụ ga-eme mmadụ ebe onye ha tiri aka ihe mechie ka na-agara aga ọ na-akata abụmọnụ na-eme mmadụ ihe mmanya ha na-eje ibe eje nọ na ha aga aga enwe abụmọnụ ohe obodo enwe abụmọnụ nne na nna ada enwe abụmọnụ onye ezi hmm. ada enwekwa abụmọnụ onye amụma hmm. enwekwa abụmọnụ onye nkịtị atụmbinile so na ihe mụ na-agwa nwoke agwa nwaanyị na-ege anyị ntị bụ ịmara ihe a ga-eme ka ha bịkọs na bụrụ mgbe ha na-abụrụ ya ha ọnụ ka ihe anyị eme hmm. ọkwa ikpechi azụ ka ọ ya bapụta ọbamewe ka a na-ekwene ka a na-abụ mmadụ ọnụ ọ dị mma ọ bụrụ na ugbu a ka ị gbanyere ekwurekwu gị achọ m ka ijiri mkpịsị edemede gị depụta akara ekwentị a ya bụ akara ekwentị dibịa ọdịnala dibịa eze ọha maka na ọ ga-abara gị uru ihe m ji si na ọ ga-abara gị uru bụ ihe anyị na-ekwu taa enwego ndị na-amaghị ka esi ka o si jeta na ka ihe na-eme ha si eme ha mana i were akara ekwentị a ọ ojuo oge agha ịkpọ dibịa ọha nke bụ nwaafọ Nkanụ nwaafọ Mburuburu na Nkanụ East ịkpọ ya ijee ọgbara gị afa amara na abụmọnụ na-enye gị nsogbu ngwa were akara etemede were mkpọsa edemede depụta akara ekwentị a 08072352991 08072352991

9 ma ọ bụ na akpọ ya n'akara ekwentị nke a ya bụ akara ekwentị dibịa ezi ọha ọ bụkwa nke a 08029567274 enwere e nwere ka o si gbagwojuo gị anya dibịa ọha ga-agbara gị afa n'ụzọ omenala e wee nyere gị aka dibịa eze Ezeọha mmadụ nwere ike ịbụ mmadụ ọnụ na-amaghị ama ọ na-eme ya ka eji ekwuo si na na ndị ejọ mmụọ na aka ịnụ ezigbo okwu karịa nke eji okwu enwe ọnọdụ mmadụ ya nọ n'ime bikọs na mmụọ ọbụla ịma na mmụọ ọbụla nwere mgbe o ji akpa e nwere ọnọdụ mmadụ ya nọ n'ime ọbụna mgbe ha nọ ọnọdụ anụ ọnọdụ ekwu eme ka ọ nọ mgbe ahụ owulata ihe ahụ wụ gwa ndị be eji okwu oge ọ na-ede eme nwekwe mgbe mmadụ ya nọrọ ịmara otu o busakpa mmadụ aṅụrị hmm. bụkwa otu o busi nnukwu ndị mmadụ inu enwere ike ọbụla mgbe aha na mmụọ dụ ya ha n'ime ebe mmụọ inu hmm. anyị ka o ji adụ mmadụ chọrọ ikwu okwu mara ihe ị na-ekwu enwere ike ọbụla mgbe mmụọ onye ha ga na ilukwu na ya dụ hapi n'ime onwe ya pecha ọma mmadụ na mmụọ ọnụ ya nso mgbe aha bụ mmụọ inu hmm. o wuru mmụọ ahụ na uwe ochi nwata ihe anyị mere ihe dota edota mekwe emechi omewe hmm. ọ na-eme eme and ịbụ m dị iche iche enwere ọnọdụ mmadụ ya nọ n'ime ya ife onye ahụ n'ọnọdụ ahụ na ya achọ onye ahụ sọrị n'ọnọdụ ahụ hmm. ikwuo onye ahụ eji okwu n'ọnọdụ ahụ n'ime ọ sị ọ bụkwa na ihe a na ihe dị ụta na-eme n'omechi oge emekwa onye ahụ ọ na-emekwa mmadụ enwe ya bụrụ ife na mmadụ nwee nsogbu ọ bụrụ nne mmadụ ọfọdụ ka na ọfụta na ilo fọ na nwa onye ọzọ nwere nsogbu ọsị tushua ndị ụdị nsogbu nke onye ke nwere ihe a mba tushua na ụdị nke amalite nwata ahụ ekwuolelu obelu ga-emete chukwu ome ike ihe ụdị ihe taa abịala onye ahụ na-abịa ya bụ eh, mmadụ nwere ike ịfụ onye nọ na nsogbu nọ na nsogbu kama ọ ga eyili ya aka o jiri onye a na-eme awansị na-eme na-ama njakịrị e eh, onye na-ama njakịrị onye a ihe a na-eme o nwere ike ọ bụrụ na ọ ga-ekwupụta ọ nọ n'ime obi ya wee chineke ọsị chineke nna e, kwagwo ihe kiri na ndị ya n'ime onye dota na ịchọkwa idotalụ ya n'obi ya hmm. enwekwekere okwudo n'obi ọ bụrụ dat na mmụọ tinye ha n'ọnọdụ ha ma ike ime nge na-esoda nwaanyị ahụ wụ nawa ma nwoke ahụ ọ naghị adụ mma ife ọnọdụ mmadụ nọ n'ime ya kama bụ na ịmaghị ihe ekwu n'ọdachi onye ha ya sọrọ gafelu hmm. mmadụ chi enweta abụmọnụ hmm. ife anụghị anụnwa na dịka na-enwe ike ọbụ na na omelu n'omelu n'omeweta o si aga maọbụ um, na enwe nsogbu o nwere n'ime maọbụ na enwekwa onye ahụ na na-enwekwa ochie eme n'ụlọ ya ka mma ihe daa ya mm, mm. ọ bụrụ na ọma ahụ nwa na-eme ha maka ihe ga-eme mmadụ onye ahụ ama mma ụma ọ na-achọ otu e ga-esi mee ka ya pụta n'ime ha enwe ụdị ọhịa ya bịa mmadụ na-ehụ ọ gaghị ama ụma enwe ọtụtụ ihe dị iche iche ọrụ mmadụ ga-anọ n'ime ọ gaghị ama ụma na ọnụ ọnọdụ ahụ ọ na-egbu arịrị Hmm. nke iji fụzi onye ahụ nke ha na-egbu ya wee okwu kwesị onye ahụ okwu emechi ha ma ike bịakwuru onye ahụ ụwa nne na nna nwere ike ịbụ mmụọ ọnụ na-ama ya ama ka m na-ekwu na ọ bụrụ ebe na otu nne na nna nọ anyị nwa ịma otu anyị ga-esi na-agwa nwaanyị nwetara okwu hmm. maka na mmụọ na-aka ka anụ nke ọjọọ ọsọ ọsọ kachasị okwu ọnụ okwu ọnụ bụ Chineke ji kewa ndị okwu ọnụ ha ihe ịtụ ya bụ onye na-ewe iwe ya kpachara anya ọbụgodu na nwata mere gị ihe ihe ihe mgbe kama ihe abụọ na-abụ otu ụtarị pịa nwata ahụ apịa hmm. ọ ka mma hmm. maka na gwụnwa nwere ike iji isi wee ha nwee nwata mere nke ta nke ụta mee nwata ahụ ịma mmadụ atọ nọ bikọs na-asị na ọkụ gwa gwuwere ọnụ gị wee gọzie nwa mụtara abụọ hmm. gwuwere ọnụ nwa mụtara maka na ọ dụrụ nwa ahụ mma n'ọgwụ maka ọ dụrụ mma e ọtụ ndị dị iche iche jụrụ ọnụ na-ekwu okwu nwa ha tii na ọnwụnwa dị iche iche ya m ji wee na-asị ndị be anyị bụ ụmụ nwoke na ụmụ nwaanyị bụ ndị mụrụ nwa ma ndị nọ n'ezi ife onye ihe merụ hapụ ekwuju onye ahụ maka na e onye achịkwa esikwa e ezete eji ihe a sị na otu esi ezete ihe ọma ka esikwa ezete nke ọjọọ mana ife mmadụ onye a egosi onye a ah, sọrị na ihe dị otu a mere onye a ga na n'ọhada ya n'ime obi ya n'ọhada na mdo ya mmanụ tokwo na bego n'ime obi ya enwezi ike chukwu chọ ihe dị otu bupụ eruto na onye ahụ na afụgo data na na-esọpụtụ ihe na-eme ya otu okwu ọnụ mana okwu ọnụ okwu ọnụ adị ike ana chineke nna ka ikwu unu okwu ọnụ ogbenye karịa okwu ọnụ ogbenye hmm. kọsị m ụdị ọnọdụ kọndishọn ogbenye ya nọ n'ime yọsi ihe ịlụta ya na eme na enweghị oke mere onye ahụ iche eke ọsọm ọtụtụ otu ezinụlọ iche iche ọ mmejọ ndị ọsọm ọtụtụ ezinụlọ dị iche emere ezinụlọ dị iche na-aga n'ihu bụ ọnụ abụrụ abụ ọkwa okwu ọnụ ihe okwu ọnụ kwuru elu na mmezi ọ na-adụ ọ na-adụfa mana enwere ike onye ahụ ekwupụ okwu si na mbara ezi a na ọ ga-adụrụ mbara ezi a na mma hmm. sọsọ okwu ọnụ nkịtị enwere ike ọ bụla enwere ihe emejuru onye ahụ n'obele akwa ọlịlị eze ọha enwe e ụfọdụ ụmụntakịrị na-abụ oge ụfọdụ hafụ ndị okenye ha okenye nọ na mkpa dị iche iche ụfọdụ adịghị erubere ndị okenye isi okenye pụtagodo chọọ ịgwa ha okwu ha sị okenye ya na ọ na-akọba e, ya ọnụ naanị kọba okenye ọnụ agaghị erubere okenye isi ụdị ndị na-etu a oke ha mmadụ nwere ike isi otu abute bute abụmọnụ mmadụ si abute maka na ịma na-enwe ike ịma na anyị amaghịzi eneme anyị n'ụwa ụwa ụwa anyị ji ime ugbu a maka na enwe ọtụtụ ihe dị iche iche abụrụ mgbe ka mgbe mgbe olden days time mmadụ Mmadụ nwere ike ịfụ ịfụ onye okenye nọ ọ bụrụta na okwu ekwughị onye okenye ahụ na-alụ ụkwụ. ma ọ bụkwa na enwere ihe mere onye ahụ ya na-enwe ọdọ ma ihe dị ahịa ya mm. si nwaanyị biko bịa nyetu ya ka je gote ihe n'ebe dị ụtọ anụnwa ebe ọsị na-ekwudo onye dị ụta ịghọtara ụdị hmm. okwu akwuchie ihe aha ga-egbu nwaanyị ahụ mmụọ ana mgbe o ji gbuo ya mmụọ si dat n'ọnọdụ ya nọ n'ime na erute ya ma mgbe o ji kwuo okwu a n'oge nye nsogbu hmm. n'oge nye nsogbu mana ọ bụrụ mgbe ụwa ka bụ ụwa enwere ike enwe ọnọdụ nwaanyị ga-anọ n'ime ma ọnọdụ nwoke ya nọ n'ime gbagodo na gbagodo na na ọnọdụ ọsị dịka ikpe ọsọ ka ị na-enweta ngọzi hmm. maka ya doro gị na mma ahụ a na-ekwu ọ naghị ana n'iyi Hmm. n'ime mmadụ ihe si ya doro gị na mma ọ naghị ana n'iyi hmm. ka m enwe ike ife dat na emetụbeghị ha mgbe ahụ enwere ike ọ bụ mgbe inebe ha ya ka ngọzi aha ya pụta ụta aka ọrụkwa nke ọjọọ ahụ a na-agwa na aka ịpụta ọsịsọ karịa nke ọma ahụ hmm. ịghọta m na-ekwu a abịa oke enwe ike na-asị ya dịkwa na mma ya dịkwa na mma ị na-ekirisi ị na-enwe ike nwere ihe na-agafe mgbe ahụ ị na-ekwusị okenye a asịrị ya dịkwa na m dịkwa ebe m mere efu osisi ahụ ewe e e oge na oge gboo a sị na ọ bụ ọha na azụ nwa hmm. e, mana ugbu a dịka ụfọdụ ji na-agbapụsịrị omenala ọsọ ịrụcha e, e ụlọ nke ọgbachikọrọ ya so ya wee na-ebizi na be ya ebezie ka nwata si pụta okenye baziara nwata nne na nna bịara mgbazi ọgụ ụdị ihe dị otu a so ebute abụmọnụ ịma na ọ bụrụ mgbe ụwa ka bụ ụwa otu esi azụ nwa a sị na ofe aka na azụ nwa mhm. maka na ka na-azụ nwata n'ụlọ ọ bụghị azụ nke azụ ya n'ilo ọ bụkwa ndị fọrọ n'anya nọ n'ilo ga-azụkwara gị nwa a sị na mgbe a mụrụ nwa nwa bụ nwa ofu onye mana mgbe nwata todo uto eto wee gawa ije wee pụwa pụwa n'ama ọ bụzi nwa ọla ka ọnwụ enwe ike ọ bụrụ na na-enwe ihe nwata ha na-eme na beghị na ha afụ ọ na-ezezu n'ebe ị nọ ọ bụ na onye ilu ya akafu nwata ahụ na ihe ahụ ọ na-eme enwere ike onye ule afụzigha ahụ ọpịa nwata ahụ ụtarị sị emena ụdị hiri ụta nwata a naruo na gaghị agwa nne mụrụ ya maka na ọmagwo na ihe eme ihe ọjọọ hmm. mana sịsị mgbe ndị omenala bịara abịa bịa si dat na onye ọbụla ike ịbata na enwere ike ịfụ efu nwa be m ọbụ agụ ihe ọjọọ na maọbụ na m na ọbadọghọ na mma ịpịa nwa be m ụtarị hmm. enwere ike ma sị ha meburu anya wee bịa n'ebe ị nọ agaghị amakwa iwe nwata ahụ mebikọsọ ma nkwụ ihe ahụ maka ọmagwo na esemokwu dị n'ime m nọ ga abụọ ọ dị ma eze ọha e, e, n'oge gboo ụmụ nwoke na ụmụ nwaanyị adịghị emekarị enyi ọ na-abụ onye chọọ ịnụ nwaanyị o jee nne na nna ya eje chọtara ya nwaanyị ha na-anụ mana ugbu anyị ga-abịa fụ na asị na onye anọ eyi na onye a bụ enyi nwoke e, na ya na-eme enyi nwoke emegide onye ahụ ga-aza anụ onye ahụ ya na ya na-eme enyi nwoke nwere ike ibute abụmọnụ site na nwaanyị ee ya na ya mechara ọ yarapụ ya Eh, nwaanyị o nwere ike ibute abụmọnụ n'ọnụ nwoke maọbụ site na nwoke maka na anya ya nịcha oricha ego ya ọ ruzie oge ha ga-anụ ọ gaghị ojezi anụrụ onye ọzọ nwoke ahụ nwere ike ịbụ nwaanyị ahụ ọnụ ka nwaanyị nwere ike ịbụ nwoke ọnụ nke ahụ nwere ike ịdị ile ọ na-adị ile maka na mgbe mgbe ifuru e nwaanyị gwepụsa na ifuru e onye ahụ n'anya ya ebute obi na iwetụkwasị n'ebe ị nọ na azụ na bụ na nwunye hmm. ya tacha ebe na enwetochi tacha bụgo na ọ tagoro wa afụfụ mana nwego opere atọ n'ọgwụ nwa bụ ihe ga-emechi gụnaba ebulu gụba ya ripụ onye ahụ onye ya ga-abụ na ọdụ ha mma bụkwa sị na ya mmiri ka ọ ga-eji Chineke hmm. mana ihe ọbụla na-eme n'ụwa jọsụkwa bịa kụwa ọtọ ka ekwene ka e ije asị gị n'aka ọ bụ na ịbụ nwoke na-eme oyi nwoke na e ka ije na nwaanyị ahụ si gị n'aka ị bụkwa nwaanyị na-eme oyi nwoke ekwene ka ije nwoke ahụ ka o si n'aka maka na onye si n'aka enwe ike na enwe ọtụtụ ndị dị iche iche m fụgoro ihe dị ụtọ a asị na nwaanyị na-akpọ na di enwe ike ọ bụrụ ihe ha akọsụla hmm. ọ bụrụ na onye ahụ na-abịa n'ebe ọ nọ n'obute ogbe niile wefụta ego ma ego ma ọtụtụ ihe dị iche iche ma iji ụkwụ dịka na-enwere nsogbu o nwere gbapụta ya na-enyere ya aka maọbụ tinye na skuul na azụ ya na skuul e, na akwụkwọ enwere e ihe mere ofu ọbịa na-akọrọ m na anyị jere ịzụ ihe n'afịa ya jee kwute onye ahụ ihe na-elesi ya afịa akọchala ụdị ihe ya chọrọ ịzụ ee kwọọlụ ya ya na ya otu obi a na-akọchara akọchala ihe a niile mana e, e, na ya chọrọ nke ezigbo ya nyere ya aka zụta ihe a maka na ya ma na um, ọ na-ere ụdị eri otu a mana emechara ọ bụrụ adịgboroja ihe na-enweghị isi ka lesi ka anyị rube ya ọ bụta na-akụ ihe a nọdụ ebe a na-ebe wee na-akọ aba ụdị ọnụ a na ọ ma dịrị ahụ mma nke ọzọ nke ọzọ na ihe a na ihe ya bụ na mmadụ nwere ike ime omume ọ gaghị ama na onye ọ mesịrị ihe a na o wutere ya onye ahụ ejezie ya n'ụlọ e, e, e, wee bụba mmadụ na-amaghị onye ahụ amaghị ọ dị iche na mmadụ na mmadụ nọ na-akọ ọnụ ihe dị iche dị n'ime ya hmm. mmadụ mejuo ohu ihe ejikwute onye agwa ya na o mejọrọ ohu maka na asị na mmadụ azụ mmadụ abụghị azụ onwe ya enwere ike na-abụ na enwe ihe mmejọrọ hmm. onye ihe ọbụla na-ekwu na azụ ma gbasaghara m dụtụ ọgwa m na m mejọrọ ya mana enwere ka na m sa gote m fon gote m oh, ihe ekwentị anụ nwaanyị eji ekwukarị mm, okwu ije mm. ahịa m si gote m nke ndị ọma ya ọ bụrụ na igotere gotere ngote m nke na-abụghị nke ndị ọma ya m ihe ọgụchi ubiko gụ nweta ihe ahụ mụfụ ihe ahụ ọ bụ na ọ mma ihe m ga-asị go nwanne m nwaanyị ma nwanne m nwoke na ihe anụnwa i gotere a na ọ bụghịkwanụ nke ndị ọma ya kedu otu anyị ga-esi mee ka e weghachi ihe a ọ bụzi na mụnwa bụsigote ihe a jụrụ ajụ si na ga-eme mgbe ahụ kwere a ga-enwe ofele ikwu okwu n'ihu onye ahụ onye ha amasị na ya anọghị ịma na abịa n'okwu a na-ekwu ekwa ndị ya na nwa anwụ imejuo mmadụ o bụ oge bụ ụzọ magodo ikpe na imejuru onye ahụ dịka na mbịa na m nara mmadụ ego wee rie so mmadụ at na ihe a m nyere ya na ọ dọghọ mma obi m nwa ga-ebu ụzọ magodo m ikpe na ihe ahụ m mere na ọ bụghị ihe ọma tupu onye ha na-ekwudo okwu ana mgbe ha na-ekwupụ okwu ike ahụ dị n'ọnụ o kwupụtara aha na obi m ahụ ma ikpe ya ejekọ hmm, mmụọ na mmụọ maka ọfta mgbe obi m ahụ na-ama m ikpe enweghoro mmụọ na-asị m dị ya na ihe m mere na ọ dọghọ mma obi m ahụ amadịgo m ikpe hmm. ande mmụọ ahụ na onye a ji kụfuo okwu ahụ na nke m ahụ bụrụ ngịnị nwanne gị abụzi mee ngịnị si na ebe ada na-ekwe ihe onye dota eweka dụka ka eji ekpe ikpe na ihe ka eji ekpe e na be mmụọ ọ dị mma ewezi ka onye ahụ ji megide ụmụ ihe a na ọma ha ọ bịakwute ọ bịa n'afa ewere ka esi efichapụ abụmọnụ Abia na um, saịdị abia na ebe na nke ahụ ya eh, ọ bụrụ dat na onye ahụ na o mejuru na onye aka nọ ndụ o nwere ike ije onye asị ya gbaghara ya ọ bụkwa na achọ onye onye asị na ya gaghị agbaghara ya nke ha dị iche Mm, enwezi ihe emebeziri enwezi ihe a ga-alụọ maka ya ọ dị mma 080 maka ndị chọrọ eh, ekwentị dibịa ha akara ekwentị ga-eji wee kpọọ ya bụ 080 723 52991 ya bụ 080 723 ga-akpọ ya na osipụ ọnụ n'okwu ebe a ya bụ ịkpọ dibịa Ezeọha nke ịgba afa ka m amata nke na-emeghị ma ọ bụ na-ewu ihe ọbụla na-agbagwoju gị anya n'ime mmụọ n'ụzọ omenala ka ọ ga-esi wee eh, nyere gị aka akara ekwentị ya ọzọ bụ 090 ya bụ akara ekwentị dibia dibịa ọha bụ 090 386 76718 090 386 76718 ma ọ bụ 081 81 89 5359 08181895359 unu nwekwara ike iwe dibịa eze na 08029567274 anyị bịaghachite azụ anyị agbapụ ekwentị ka gị wa wee soro tinye ọnụ n'okwu a cheta na ihe ị na-ege bụ omenala abụm chizie Chizzy ọ ga-adịrịrị ndị Igbo niile mma anyị na-abịa eziokwu eziokwu omenala agaghị anazi anọ ọzọ um ekelela gị peri kuma ka anyị gbapụ ọsọ mana tupu anyị na-agbaba ekwentị e, e, eze ọha ewe ndị ọ na-abụ ha mechaa njọ a niile ka a wee gbanarị abụmọnụ ha si na-echebe ụlọ ekpere ka a jee yọọ mgbaghara na iru Chineke onye ahụ ọ ebe a ka o nwere ike iweta mgbaghara abụmọnụ ahụ abụrụ ya o nwee ike isi ebe a ka ọ ghara ilezi na osi ebe a jebe ụka ka abụmọnụ ya fichapụ um, na ebe na nke ahụ ọga m tizi ebe na nke aga ọ nwere ka a ndị ahụ mm. maka na ihe o ji bụrụ nwere mbụ ị gaghị na-atụ n'ahịa na aba e? mm. ị gaa ata ahịa ị tụrụ n'ọnịcha mm-hmm. na ụzọ aba na ọnịcha bụ ka esi aga ya onye ahụ bụ nyere onye ahụ abụmọnụ ahụ nwere mmụọ nke dị n'ime adị megidere onye ahụ emejọrọ hmm. onye ahụ mejọ inwe onye olee ọ bụrụ na ịyọchara onye ahụ ọ bụghị ozi na ọ bụrụ na onye ahụ ekweghịzi ị nwerezi ike ije kwuchere onye ọbụla bụ onye chineke tere mma ma onye ọbụla si ya na ego na imejurukwuru onye a nọ na ịyakwara na ọ jụrụ na ụzọ a ga-eji wee ọ dị akara ekwentị dibịa 090 386-76718 08189531 ma ọ bụ 081 81 89 5359 nwekwara ike iwe dibia eze ọha na 08029567274 08029567274 ya bụ na ah, osi ma ebe a kulie na-akpọbazie ya mana e, ugbu a anyị ga-agbapụ ekwentị ka gịwa na ego anyị wee tinye ọnụ n'ihe anyị na-ekwu anyị na-ekwu maka ihe na-ebute abụmọnụ ka a e ga-esi gbanara abụmọnụ e, ile dị na abụmọnụ akara ekwentị ga-eji wee tinye ọnụ na ya bụ 09023111009 09023111009 maọbụ 0909771 109 0909 109 ka anyị webezie okwu unu ugbu a onye na-akpọ ezigbo mmadụ ọ ga-adịrịrị gị mma onye isi amekene dịkwa egwu ma hmm. gị. gwakena ya afa gị ka ndị ụwa na-anụ unu gị aha m ọgọsi na onye akwụkwọ na ihe ọgọst na-apụtara n'Igbo kele Chukwume gaa n'iru abụmọnụ a na-abụ mmadụ ọkwa n'iwe na-akọ ọsọ ụfọdụ and ụmụazị kịta na-emeta ihe eji ekwu okwu ọjọọ ebe ha hmm. maka ijere agwa nwata okwu nọ n'ụzọ ebe nọ mba isi ibe nke ịgwa nta ịgwa ya ohe echi ịgwa ya mgbe oru na-agbago ihe na ugboro eto ugboro ya na ugboro isii ọ iweta iji kwuo ya mgba so dọkịta na-emeta ihe ukwu ma mgbe anyị toro isi nwatakịrị na ụzọ oji eso osowe ụzọ ahụ oso kwenye soju ọya ịkọchọ n'ọya ha owutie ma dọkịta kama o ji ewute ọtọ na ọwere azụ anya lebezi mgbe ọ ji azụ anya elebe ya kpọ yi iwe na-akọ ọtụ ihe ahụ mana e, dịkwa ihe eji eme Chukwu gere agbaghara maka anyị du mejọ ya ọgbaghara anyị anyị jekwere ọdụ agbaghara onye a mejọ yọọ mgbaghara ịgbaghara ihe o kwuru anahụ ọ ma na abịa n'otu ahụ ọnụ ya ha ji owo mechie ihe ahụ emechekwu emechekwu isi dat na onye amabeghị na ọkwa iwe ka iji kwuo ihe dị ụta ịgọkwara ya ọfa anaghị iweta mmiri bụ ya n'obi iru na obu azụ ọ bụrụ okwu mana anyị mana ya bịakwa n'ụwa nke imezi ohe ọtụtụ ọgbọ na abụ na ha na-ebi ha na ha na-ekwu eje na ọha eje ụka hmm. ee eh, ekpefu ha ekpepụta ihe niile na ekpere chefuo dat nọ nna gụ na nne gị bụ chineke nna bụ ya bụ chukwu ịfụnanya gụ na abụ bifọ ndị ọzọ ọ bụ Uchenna na-akpọ from Nigeria Uchenna gaa n'ihu okwu oh, na anyị na-ekwu ịma na oh, ife ọnụ na-ekwu dị mma ọ ya bụ ihe ka m kpọọ ka ihe na itinye na ya ibe nchọrọ ikwu na ya bụ na ọ iwe na akọọtụ ọsụ ya iwe na daalụ iwe na-ebute abụmọnụ 09023111009 maọbụ 09097711009 ụfọdụ bụ abụmọnụ a nne ha na nna ha emegideghị ihe nọrọ narịrị ihe nwa ha na-eme ha ihe niile ha kwuchara wee nwụọ ee ụmụaka ọ ya na-eme na ụfọdụ ụmụaka ama bụ dịka ndị bụ ọgaranya mbụ m n'obodo a na-echi echi ụmụaka na-emegharị maka na echeta ha wee gọziara ha ọfụma okpere ha ekpere eh, tupu ha nwụọ eh, ndị oke ya egbuo gbuo maka ihe o omenala Igbo amaka eh, onye na-akpọ biko gịnị ma afa gị ebe ka isi akpọ biko gwakena anyị afa gị wa abịa ọgụgwọ ọ ga-adịrịrị gị mma o nwanne m ya dịkwa mụ na gị mma biko ihe onwe ihe nwere ike ikwula ya m na-ekwu hmm. ee iji mee ihe atụ o nwere onye be anyị ebe a nwa ya nwoke ha otu ha si enweta iru ha abụọ mana nwunye ya ebutere ya nri ọ na-eri hmm. nwa nwoke nwoke daburu nri ahụ bụ gbagwuo ụlọ ala nnọọ kpamkpam so nwoke wee ji iwe gbanwee ya na ọ gaghị adịrị ala mma mm-hmm. and nwa ahụ onwe nwere otu onye metụ ala ahụ ruo taa ses ihe na ihe mere adịghị mma hmm. onye chọpụtara ga-akpata onye iwe na-akpata ihe anyị na-ekwu abụmọnụ ahụ hmm. Hmm. Hmm. daalụ ọgwụgwọ daalụ ebe a na-asị ndị ọgbara ọfụ ha fe na emete ihe ihe abụmọnụ a na-asị na enweghị ihe elu echi achịgwu na onye egwu na-aba ahụ na mmasị na ya ma na-egbu kwuchizi ebe ọbụla ọ bụ ihe onye ha mere asịghị na onye egwu na-aba ahụ na mma na-egbu asịghị na ọ dịghị echi enweghị ihe na-eme mana ọ bụ ha waji ọnụ ha ọkachasị abụmọnụ okenye abụmọnụ okenye ịnagata nna mụrụ nna mụrụ gị imejuo nna mụrụ onye na-akpọ Hello, Okechukwu na-akpọ Chimamechi abụ Okechukwu gaa n'iru ee onye anyị uru na-ekwu masịrị m ya ka m tinye ọnụ na ya ịga n'ozi o nwere ọtụtụ ezinụlọ ọ na-abụ nne amụcha ụmụ hmm. ndị nke ọzọ ihe nne ndị nke ọzọ ihe nna so onwe gọvanọ ndị alaịkọzịa ka ji nsogbu so ụmụ ndị a kerechi yiri nna ya na-eme ihe ọ na-ewutezi nne ịnọ na-akpọ iyi mee ka onye dịka nna ya so ịma na ụfọdụ na ụmụ a mere amadị na-adị nne ya mma so ọ bụ na nne emegide ya nne jiri maka na ọ onye nna ya n'anya wee gba ma ọnụ ọ eso ya ihe ọ kwuru ọ sị dịka ọ bụrụ na ga na-apụta n'ezinụlọ hmm. enwere nwata nke so nne ya bụrụ na emete nna ihe na-ewute nna ọkwa ihe ọ kwuru okechukwu ajụjụ gị ọ dị mma ọ sị ụdị abụmọnụ ahụ ga-eso nwa ịma na abịa na abịa n'ụwa anọ efuru aga m si ka mmụọ ka a na-amụta n'onye ọbụla ga-eru ntị akpachara anya maka na mgbe agha eso egbu ihe iwu a na maka na enwere ike nwunye onye ahụ nwere ebe ọ na-aga bụ dịka na emere ụka nke ọ na-aga asị na emeghị ihe na-eme ọbachịta ụmụ ya nwunye na-ehụ wuru na-akpọgbu nne ya hmm. akpọgbu di nụrụ ya weta ụmụ ya okwu dama nnukwu okwu nwoke ahụ kwuru oge ekwe ụmụ eke nsogbu hmm. mana ha ji na iwe na-ekwu bụ ụtọ ọdịnala kwa ka ha ji na iwe wee na-ekwu hmm. maka na e, ike niile eye eh, eh, ike dị n'ile dị n'ọnụ ọkachasị ike okenye na ike nna na nne ị ga mgbe m na-ekwu okwu ebe a sị m na enwere e oge mgbe mmụọ mmadụ ọ na-abụ mmụọ ụtọ na adụ mmadụ n'ime hmm. enwe mgbe a na-abụrụ ọbụrụ mmụọ enu adụ mmadụ n'ime mụta anyị bụ mmadụ anaghị achọpụta abụmọ na abụ na arịrị hmm. ewekọ ka ọ na-adị onye na-akpọ ekene gị biko gịnị bụ afa gị ebe ka ị si akpọ nọnso gaa n'iru azụ m maka ihe omenala azụ na-ekwu okwu ya maka abụmọnụ ka ihe na-ebidokwa ndụ abụmọnụ ahụ maka mma bịara n'oge mgbe uru onye kwụnasịrị ọ dị mma ee mgbatọ ntị n'ala ka a gị ahụ na nkenke ihe na-ebute abụmọnụ ụfọdụ ji aka ejọ e e e ndụ mmadụ erubere okenye isi ma ọ bụ rubere onye nọ na mkpa isi ma ọ fụ onye nọ na nsogbu ụwa ịpụta esi na-amụ ya aha mụ na nsogbu ụwa ọ nọ n'ime ya ụfọdụ adịghị edebekwanụ nkwa ha kwere ọkachasị ndị na-eyi na-eme enyi nwoke na enyi nwaanyị na-awụ e dịka mmadụ na-abụ na-eme enyi na elu oge enwe kwesịrị imezu nkwa ahụ i kwere ịkọwa akụkọ anya na-ebutekarị abụmọnụ eze ọha ụdị abụmọnụ ọzọ ịma na m um, oge ụfọdụ e, kwa mgbe ụmụ nwaanyị chọọ ịmụ ha na-anọ n'ife n'ofe mgbu mana ha na-anụ na ụfọdụ ụmụ nwaanyị na-anọrọ ebe a na ụdị okwu na-apụta ha n'ọnụ mm, abịa n'ebe nke ahụ ọ na-akarị akarị ha na-akpọcha m iyi na-abụcha m abịa na obere nke ahụ chineke na-amago nọ ihe ihe ụfụ ka ọ bụ dụalụ nwaanyị hmm. and mgbe mmadụ nọ n'ihe ụfụ nke ha dị iche maka na mgbe mmadụ na-amụpụta nwa ha sị na nwaanyị ga-ata afọ befọ mụọ nwa andị ihe ọbụla si na-amụpụta mgbe ahụ na oju ha enye ọma ewu na-ekwu ọ bụzikwa nọọ nwoke tụrụ ya ime gbaghara ya oge ahụ si na ọ bụrụ ọkpọbụzi ya sị na ọ ya debere ya na ya na ya kwadoro ọgwazi ya na ya dị ime nwoke si ya na ọ gbasazi ya o ruzie n'oge ọ na-amụ nwa na-akwafe ọbara a bụọ ya ọnụ ọnụkwan mana enwe ike mgbe ahụ na uche agbaghị ike ụdị ahụ maka onye ọbụla emekwa ka ikwu n'ụdị ahụ na enwe ka ọ dị e ọ dị mma onye na-akpọ ekele gị biko gịnị bụ afọ gị ebe ka ị akpọ ya dịkwara gị o biko gwakana anyị ife Joseph pụtara n'Igbo ah, Uh, uh, eh, gwana anyị afa gị n'igbo afa josef n'igbo onye bụ chi orisa ka josef pụtara ngwanụ ịma na a na-ekwu maka ihe gbasara abụmọnụ hmm. o nwere ndụmọdụ mma achọ ka nye onye ọbụla na-ege m ntị eh, o nwere ofu onye ndị ihe ga esi ya jọpụtara wee bụ na onye abụ nwa ngwụrọ nye onye onwe ọka ọhịa onye akwali nwa mm. ngwụrọ wee bụ na a narị anị ya n'ike onye ahụ narị anị ya n'ike bụkwa bụkwa ka onye bụkwa nwanne ya mm. wee sị ya na anọ ọ narịa n'ike wee sị ya na anaghị eri e, e, e, ọkụ ka egwu ka egwu emechazi onye ngwụrọ ahụ wee nwụọ o wee bụ na nwoke a n'ime ime ala ahụ Hmm. ananagwu na ọ kalị corporate of land hmm. wepụ n'ọbara ya n'ụzọ na ihe ihe na-eme a na aha hmm. wee lebe na aha lea na aha onye ahụ a na aha akwanye anụrụ m gbada nwa ihe ihe ihe onye ahụ aha lebe ndị ndị ụka ụka na aha ndị ndị ndị ụka ndị ụka ndị ndị ụka eh. ndị ụka ndị ndị a wee bee ebe a na-arụkwa ihe a rụrụ ebe a ọzọ chụọ ha ebe a anaghị ọka dị ntị kịta o wee na achọrọ m inye onye ọbụla na-ege m ntị ndụmọdụ onye ọbụla mma ihe gbaalụ ihe ọ ga-ejupụta abụmọnụ ọzọ mhm. kama na ihe na-ewuta mbụ na mgbe azụ mmadụ ọfụma agaana dịbalụ na na-ekwuru okwu etu a mhm. ọ bụ nọọ mgbe a na-azụ mmadụ ọfụma n'ụlọ akwụkwọ onye abịaghị akwụkwọ ụmụ akwụkwọ ya azụrụ onye ahụ tie mmanụ nọ na-emeli nne na nna ya isi ike hmm. akụdị ya anyị akụkụ ụtarị nne na nna ya dị ka ọ ụtarị n'ụlọ akwụkwọ na-emesi ike hmm. mana kịta ee ugwu adị ụzọ nsọpụrụ adị ụzọ onye ọ na-emetụ osi masị ya onye mmekakwana atụ onye ahụ ọnụ gụọ ya ọnụ ụbụrụ abụọ na ha na-aga nweta ka esi emebi ya ọnwa nne na-enye ma ọnwa nne na-enye ya mana ọ ya ama n'ọrụ

enwe ụdị nwata ga na-akpa n'obodo hmm. ọ na-ewute ndị obodo obodo apụta n'ama wee na ebe ọ bụ na gwụ nwata a pụtara anyị ọchụ pụtara ya agha dịka ọtụtụ ihe dịka agha maọbụ ịkpọta ndị obodo ọzọ abịa na-ezu ihe ọbịa na-ezu ihe n'obodo ahụ ma ịkpọtakwana ndị obodo ọzọ abịa na-emegide ndị obodo unu ọ na-ebute ndị obodo ịbụ ofu nwata ofu mmadụ ọnụ ịzọghasị hmm. ya na ihe ahụ mere na bido taa n'ụwa na efe ogbugwa ga-esi obodo ndị ọna emechi ọya dị ụta. ha ka m si onye ọbụla na obodo ọbụla na-ekwene ka abụ anya ọnụ mmadụ na-agwa gị okwu ihe imegho dụkwa iche hmm. na ịka gị dị ọcha dị iche e, e, eze ọha ewe e obodo ị ga-aba ihe ada aga aga ebe a ọnwụ ike na-adị ihe niile na-adị a asị na ọ ndị obodo a na-ewe onye ha mejọrọ bụrụ obodo ahụ ọnụ hmm. ma ọ bụ na ha bụ ka ha si gbuo mmadụ n'ike onye a tupu onye ahụ na-anwụ n'ebe ha chọrọ igbu ya ọ bụ obodo ahụ ọnụ obodo ahụ adịghị n'ihu kọwara anyị ka nke ọ bụ eziokwu ofu onye nwere ike ịbụ obodo niile ọnụ ofu onye ya bụ ọnụ hmm. weta ọbọ mana ihe na-ebe ọfọ ka ọfọ ka ya na ya ọfọ ndị Igbo nụ abịa na ewemeta ofu obodo egeji ofu bọọbụ obodo ọnụ bụ na-enwe ike mgbe ọka ka mgbe gara aga enwe ike ọbụrụ nwaanyị na-amụta ha nwa hmm. ọha obodo jikee ka ọnụ chụfụ na-eji ọgwụ ma o ji gbuo ya ya na-anwụ ọchị Chineke na-enwe nke mere ya dụrụ a na mma hmm. ọtụtụ ihe na-eme na na ụmụnna dị iche iche ma ọ bụ ọhụrụ obodo m ike ịpụta ha ewere ofe ewe ochuo aja bụ ya ka ọcha hmm. a na-egbu onye ọ ga-ekwu bụ n'obodo a na mana unu egbu ya n'obodo a na-enwekwe na eme na ya ka ya dị ọcha mana Chineke bụ n'eluigwe na elu ụwa ga-agbara ihe mkpu ọ ya na-eme ọtụtụ obodo ji ekpoche hmm. ọ dị mma ya bụ obodo ọnụ ọ bụ ịzụ ha

ọ dị mma nsogbu adị jisike jisike jisike. ike o oh, na abịa ọ dị mma ọ na-anụ ịma na abịa na ofu bụ obodo ọnụ a na-ekwukwu okwu a hmm. ịma ọ na-eme ọma na dịka mgbe mgbe mgbe ụwa ka bụ ụwa enwe obodo na obodo ga na-enwe esemokwu nwa ada pụtawa o weta mkpa akwụdo kwesị n'isi ma ọ wụ onye mkpa akwụkwọ na-azụ nwaada obodo ọbụla a na-anụ agha gburu nwaada ya ọya bụ na ofu na-abụkwa obodo ọnụ Ihe abụkwa ofu ihe a ka ọ bụ ada sị na nwaada bụ nsị anakwa na-ede niile bụ nwaada kwụbara aka ya ọtọ nwaada nwee ike ịbụ ndị mụrụ n'ihe ọnụ. Igbo na-akwanyere ya ọnụ o nwee ike ịbụ ndị mụrụ n'ihe ọnụ wetu ọfọ ọ mere nwaada bịa sị na nwaada bụ nwaada bụ nka a na-akwụ ya akwa ọ dị mma ka anyị gwara ndị ọzọ chọrọ iti ọnụ mmadụ onye na onye onye na-akpọ ekele m gị biko gwa ya afa gị na ebe isi akpọ afọ mba okwu dị kọma ma agba ọghazi n'ike okwu dịrị gaa n'iru nwanne anyị mara akpọgbu m n'obi fọ mbeta na abịa ga-eze ntị si mmazi m na-ekwu ọfụma nga bee ya nkenke o maka ụmụ ihe abụọ na ụmụ ihe abụọ na na-ewe ojiji na-adụrọ maka emume ibe na-eta anyị anyị onwebe som plesis o ihe dị iche iche hmm. imebiche ma kwa mmiri mmadụ ị ga afụ onye gọrọ na onye ọ na-emie na-enwere isi ọ ga na-eme ọbụrụ na-enwere isi ọ bụrụ usoro abụmọnụ ahụ biko anyị na-arịọ ndị ụlọ ma ndị nne ha maka acha bụ nwa ha na nne na nwa ka ha ọnụ dọrọ mma ụmụaka makwa ka ha si akpa agwa na-akwanyere ndị okenye ọ ya na ụmụaka kịta ada amaghị akpa agwa kọtụ chi kọtụ achịghọ nke ọzọ nke ọzọ oge ọdịsị na-adọrọ mma ọzọ biko nọmba nọmba nwoke nke anọ nụcha anyị kpọọ abiko anyị nwetaghị m dị nọmba ka nọmba kwụrụ anyị nọmba bak ngwa nsogbu adị nsogbu adị e, ezo ịbịa fụ dịka o si kwuo ụfọdụ na-agbanyechara aja otu debe ahụ na enweghị ihe na-eme ha ebe a mezi na ụfọdụ mirikiti ada adịzi ogologo ndụ na-anwụ ọnwụ ike ige ntị ka m ji ekwu okwu a ọtụ ndị agha na-abụ n'otu dị iche iche abụọ bụ na-eme ihe arụ ọha obodo ya pụtasị na mmadụ idina nwunye mmadụ ibia na ọ bụ ihe arụ ịpụtakwa ọ bụrụ ihe ndị otu gwara bụ ha ejikwa na edina ịmana ihe ọjọọ ka ọ bụ ọ bụrụ na mmadụ abụghị ọnụ anụ obodo ahụ na-abụghị ahụ ka onye ga-eburu nsọ anadị n'obodo ahụ ga-eme gịnị ga na-abụ onye ahụ ọnụ ọ dị mma anyị ga-ewere ọfụ ma ọ bụ mmadụ na-abụọ ya na bịachizi ya na nke taata onye na-akpọ gwa ya afanye na ebe isi akpọ onye iyi nkwọ gaa n'iru nna a na m n'ihu na-ekwu ee eh, ị ma na ụnụ kwubere ihe na-eme dị dịka abụmọnụ ma onye ndị ọzọ nọ asị m kwuo n'obi nke maka na ọ bụla bụ obi ego na-ekwu hmm. ọkpụkpọ ọfụ ọkpụkpọ gbara ọfụ maka na ihe na-anya abụmọnụ dobere mgbe gboo onye a na-abụ ọnụ bụ onye mere ihe ọjọọ adịghị hmm. anọkọta abụọ mmadụ ọnụ hmm. ya nọ ihe o ji dizi bụ ọkpụkpọ nkịta bụ ọkpụkpọ gbara ọfụ onwere m omenala asụsụ oyibo asị na Naịjirịa a na-achọ mentọ onye na-achọ mentọ nwanne gechaa onye obodo ọzọ na-agbaghị omenala unu ọ bụrụ hmm. mentọ gụ ọ na-akụziziri gị okpukpe nke ha nke ọkpọrọfụ ebe ahụ ya na asị m gwuo mmasị ka gọọmenti mana ọ kwadụ gọọmenti bụ ọnụ ahụ maka na ihe a na-eme kịta ọnụ ha na-agbụkwa ha na-edobere anyị nụ otu <laughs> akwụkwọ ọkụ ọkpọrọfụ a si wee kwu ya ịfụ na ọ ka na-emetụkwa anyị ruo taa maka na a ka na-ekwu nke ụmụazị ekwu nke eh, nwa a mụrụ mụọ ya na ịfụta na nke ndị na-achị achị na-eme nwanne na o buru aka ya na ọkpụkpọ gbara ọfụ a ka ama na ihe ya eme ọ bụrụ na ọ nwere ndị ya enye iche ọgwụgwọ ihe bụ kristianity o ka nsọ n'oyibo nwere ihe bụ ọkpụkpọ gbara ọfụ onye ọbụla chọziri ịbụ onye isi onye na-ebute abụmọnụ nwanne m daalụ nwanne daalụ daalụ udo dịrị gị onye na-akpọ ọ ga-adịrị gị ma biko gụọ ya afa gị Eh, nwafọ gara iru nganga ejiri nganga ihe ejiri nganga gbuo nri ya wafọ eh, wafọ ọ dị ka ebe ahụ ị na-anọ adịchaghị mma Ọ bụrụ ọ bụrụ ọ bụrụ wafọ ihe anyị na-ekwu maka ya bụrụ ihe anyị na-ekwu bụ abụmọnụ onye na-akpọ ndị ka mere ndị ọ ga-adịrị gị ana m ekene <laughs> eze ọha nwoke ka ịnadachi e oke e e si n'ọhịa nwaanyị afa gị aha mba ka abata akwa abata gaa n'elu eze ọha anọ m ekele ego mgbe ọbụla ị bịara ebe a na redio ana m ala ka ị na-ege ihe ị na-ekwu maka na ị na-akpọ ihe egwu na-ata hmm. ee nke bụ eziokwu bụ na um, isiokwu unu tata ọsọka hmm. maka na ejikwa ori a bụ na ụmụ nwoke na ụmụ nwaanyị na-eto ọha ka egwu agacha n'isi maka na ndị okenye akachago ala mana sọm ụfọdụ ụmụ nwoke ụmụ nwaanyị na-eji aka ha emetela onwe ha ihe na-eme ha na-emechichi ụzọ ha maka gịnị abụmọnụ bụ ihe duba adị ile maka na onye ọbụla i mere ihe metụta mmụọ ime ahụ ya hmm. ọ bụelu gị akwa abanye gị akwa abanye na ọ da alahụ ụla ọ bụrụ maka gị ebe ihe ahụ si emekebe ile bụ na ka nsị nwere ụtọ a na nwanne na-agba mbọ enye nwanne ya ego ka o dosere ya hmm. nwanne ya dosekọtara oluze mgbe onye ete ahụ wee mee ihe ọ chọrọ ime nwanne ya ahụ bụrụ ego ihe kọwa akụkọ ọzọ andụ ojekwa ije nụ ọgụ mama ha adaa n'ọya ahụ ọma nnu nwa ọgụ ọwụwe ihe mere nwanne ya asị agwụgodo nwanne ya ọma mgbu nwanne ya ụtu onye ahụ nwere akwa adịrị na mkpuo ihe ọbụla o chere gị o ga-emezu olesi jere jee yọọ ya mgbaghara mee ya onwe ike achị nwa ọchị mbọchị ọbụla ọ fụrụ gị mhm. ada bụ nwatakịrị na-achọ nne ya na nna ya okwu ọ kachacha nna ya maka na nna nwere ike ọ na eche ọrụ na-abata mhm. enwere ike a na-akọrọ nwatakịrị ihe ọzọ na nna ji na-eme nke a were nna ma na ọzọ eme na-akazi nka ọ nọ iri ya a na-eme ya ihe na-egbu ya mmụọ hmm. ọ na ebe akwa arịrị ala ebe akwa ime mmụọ atụ inye ya mma ya nwere nsogbu onwu ya na-eme ya ọma mgbunwe ya maka na ọnwụnwụ ya so nna beketa akwa arịrị ahụ ihe ọ bụla o chie n'obi o nwere ike ma o kwufụtaregodi ya n'ọnụ hmm. nwere ike ọ gwa ha gị n'ọnụ mana nke ọ bụla o chere n'obi ọ ya emezughị n'isi so nwee na-asị ụmụ ikorobịa na ụmụ agbọghọbịa onye ọbụla kwụsị imetụrụ ihe mmadụ ibi ya eji na-ebere afọ ime mmụọ mhm. maka na onye ọbụla ịfụrụ na-adị emegbu nwere mmadụ ihe ihe ọbụla o chere gị n'echiche gwa gị ya ọ ya eme gị ya hmm. akwa abata chineke gọzie gị mhm. maka ndị jụrụ akara ekwentị dibịa eze ọha unu ga-ewere akara ekwentị ugbu a maka na anyị na-apịatizi ya akara ekwentị dibịa ezu ọha bụ 08072352991 08072352991 maọbụ 09038676718 09038676718 unu ike ịweta dibịa eze ọha n'akara ekwentị a 081 89. 5359 maọbụ ya bụ 08181895359 ọ chọọ ka m agbara ya afa mara nke na-eme ya chọọ ịfụ dibịa ịzọ dibia ọdịnala kpọọnụ akara ekwentị a ọzọkwa ọzọ e, bụ ya bụ akara ekwentị ọzọ ya bụ 081 0 ya bụ 082 082 two seven four ka anyị na-apịachi ya ndị mmadụ anọgoro n'ụlọ ọrụ ha maka na ha nọ n'ọkwa onye pụta okenye pụta apakasịa ya ahụ ụfọdụ bụ ndị nọ n'okpuru ha eh, maka na ọ ka ya nọ n'ọkwa mana ọ bụ obere nwa ha agbakasị a na okenye pụta kama a ga-akwanyere okenye ugwu asị a na ihe abụọ ọlụ ejuru maka ihe akwụna ọlụ na ihe niile gbakasị ahụ ụfọdụ anọgoro n'ebe ha na-azụ afịa ekutere onwe ha okwu abụmọnụ ụfọdụ afụgonu ma ọchị ịchị onye iwe ma ọ bụ onye nọ n'ọnụma nọ n'arịrị dị iche iche bute abụmọnụ ụfọdụ bụ ndị nne nna nọ n'arịrị maka na ihe nwa ha na-eme ha ụmụaka ebutego abụmọnụ nke mere na ha edozighị abụmọnụ a tupu ndị a wee na mmụọ ụfọdụ esigo na nwata na-achị nwata ọchị obere nwa nọ na mkpa nọ na arịrị agụụ na-eme ma ọ bụ nwa ogbenye ha na-amụ ya amụ ụfọdụ nwekwa ụmụaka ibe ya na-amụ ya amụ nwa ogbenye a ebe akwa ma ọ bụ na-afụrụ nne na nna ya jiri nne na nna ya amụ ya amụ nwa ogbenye a jigasịa n'ebe dịgasị iche iche jee bee akwa arịrị ụdị abụmọnụ a wee bido mebe ire nke mere na ụfọdụ ada adịzizi ndụ aka ụfọdụ nọzi na ihe mgbu dị iche iche ụfọdụ bụ ndị ọgaranya bụzi ndị ogbenye ugbu a maka abụmọnụ biko na-achịkọta okwu gwa ndị mmadụ okwu n'ihe gbasara omume ha na-eme ka ha mara na omume ndị Igbo na ote na ndị Igbo si ebi ezigbo ndụ n'ụzọ dị mma ka ha ghara ibute abụmọnụ ana m ekene ọha na eze na-ege anyị ntị nwoke ma nwaanyị dị n'ime ana m ekene unu si ya nwoke mmadụ nwaanyị mma akwa ekpere m na-ekpe n'ụtụtụ n'ehihie n'abalị abịa na nke ndị na-anọ n'ụlọ ọrụ ịma na ka ị mmadụ n'ụlọ ọrụ na ihe kakwa na be mmụọ anyị ndị mmadụ kwesịrị ịghọta aghọta n'elu ụwa mm. maka na asị na obu ụzọ daa na abụgolo akagolo obu mmadụ ụzọ sibe ite akagolo bụ omume mkpọkọrọ n'ụlọ na ọ bụ ndị be anyị na-azụ na igbo mm. ịma na enwe ọtụtụ ndị abịa ije n'ọfịs ọ bụ ije na ụlọ ọrụ ha ọ bụrụ na ha gbagotere ha ma mkpọtụ ma dị ihe ọbụla mm. chefuo dat na-eme mkpa dị n'onu ọ bụkwa enwe ike ọ bụrụ onye ahụ bịalụ Mhm. maka ihe m na mụ na ekwu bụ m si na onye gbakwute m taa bụ na taa bụ oge nke mụ ga-enyere onye ahụ aka na mụ nwa nwee ike ịgbakwuju onye ahụ and oge ahụ bụkwa oge ha m ike ime ngene inyekwuru m aka mhm. ọha ndị mara anaghị aghọta ọ bụrụ na ebe ị nọ n'ụlọ mhm. ọrụ gụ bụrụ onye isi n'ụlọ ọrụ ka isi bụrụ onye isi n'ụlọ ọrụ ahụ enweghị enwee gbakwute osu nyere ya aka ị na-ama onye ahụ amụ ị na-emeju onye ahụ azi na onye ahụ abịago n'ụlọ ọrụ na ihe a bụ taịm ị nwere ị eji wee megide onye ahụ enwe ike akwụkwọ ọrịrị nwere ike ime onye aha chụtụ onye ahụ na ọkwa ha nọ n'ime enwekọtụ ndị mmadụ dị iche iche nọ n'ọkwa ọ bụ akwụkwọ ọrịrị ogbenye mere eji chụtụ onye ahụ ọ bụrụ na e gị ọrụ gị na-alụ ọrụ eji na ọrụ e nyere gị na-emegide mmadụ ibe ya ọ bụrụ na mmadụ bịa mara otu esi agwa mmadụ okwu bụkọsị na enweghị ka ọkụ ọnụ mmiri okwu a ọnụ mmiri okwu enwe e ọnọdụ mmadụ ya nọ n'ime gbakwute gị wute ọdụ mmiri ka o gwara onye ahụ nọ o onye ahụ obi ma ọnọkwa na ije ọnọdụ kwa o ya edekwa onye ahụ obi hmm. ọ sị ọgwụgwọ ụdị ọzọ chi ya dọrọ gị na mma ọ ihe ka ọ bụ oke ọtụtụ ndị dị iche iche bụ ụmụazị ndị na-arịgote enwe ike ọbụdatụ na enwe nwata nwa ogbo unu nwelu nsogbu ọbụdatụ na efumbịa ụwa ebe na-achị ebubo bịawa ụwa hapụ ịdị na-ama onye aha maka na enweghị onye maara echi ana m ayụ ndị igbo niile onye ọbụla bụ onye ọbụla enyere nyere ọrụ maọbụ ọrụ nke ndị gọọmenti maọbụ nke ndị ọdịnala anyị bụ dibia anyị nwa onye ndị dibia ka m na-agwakwa ndị dibịa anyị okwu o maka na enwe ọtụtụ ndị dibịa ya bụrụ mmadụ eburu gbakwute ha ọ bụrụ datụ na onye ahụ na maghị ihe o eme n'ụwa ndụ na ike agwụ ya n'ụwa ndụ ya ịchịwasị onye ahụ ọchị mee ngịnị takwuo onye ahụ afụfụ ekwelele ekwelele a ga-enye onye ahụ nsogbu so n'ihe m na-enye na ihe ọbụla basị m diko ana m anya nwoke ayọ nwaanyị onye ọbụla Chineke kpọrọ okwukwe okwo ọlụ omenala maka befọtu ukpo ọwụ ọlụ ọrụ ọbụla bụ ọrụ mmụọ ọ mago na ị ga-enwe ndidi wee so ọrụ ahụ e, maka ọsọ ebe a pụọ ozugbo ozugbo unu nwere ike kpọbaza ya na 0807233 52991 maọbụ na akpọ ya na 09038676718 unu nwekwara ike inweta dibia eze ọha na 08181895359 kpọọnụ dibia eze ọha n'akara ekwentị akwa ọ na-enweta maka ịgbara ụnụ afa n'ụzọ omenala chọpụta nke na-enye gị nsogbu kpọọ ya na 7274 biko onye ọbụla zierenụ ụfọdụ ụmụnọgasị na ihe dịgasị iche iche ike dị n'ọnụ emena mmadụ arịrị emena mmadụ ihe iwe ime mmadụ ihe iwe onye ahụ nwere ike jee ọ gbekwuru chineke arịrị wee kwupụta okwu iwe bụọ mmadụ ọnụ ọ na-adị ile ịbụrụ nwata onye nọ na mkpa achị na ya ọchị ịbụrụ okenye onye nọ na mkpa achị na ya ọchị nwata rubere okenye isi okenye rubere nwata isi ejina mkpa mmadụ wee na-eme ya amansi na-ama ya njakịrị na-eme ihe iwe ma ọ bụ na-achị ya ọchị ọ bụọrị gị ọnụ bekwa maka na ụfọdụ anọgoro n'ebe ha na-achị mmadụ ọchị na-eme mmadụ ajọ ihe ma ọ bụ na-eme butu abụmọnụ gaba agaba adịghịzi na ndụ ha na ba anaba adịghịzi na ndụ ha ihe na-eme imirikiti anyị na-esi anyị n'aka ka anyị rubere n'onwe anyị isi were obi na-eso ụwa nyere mmadụ ibe gị aka ọnụ ube nwa na-agba n'ọsọ ekelela gị dibịa eze ha ga-adịrịrị gị na mma ekenekwe ya mgbe ekene nwere ọlọ mbụ oriakụ mbụ na-enye m na ọkpara gị nwa ekenekwe ọkpara mbụ mmadụ abụ na chidela na chinaza ma ndị mbụ bụ niile ekere m ndị na-ebu ndị mbụ bụ niile bụ ndị na-ege anyị ntị a sị m ya doro nwoke mmadụ doro nwaanyị niile na mma ekelela gị tobel tobechukwu tobel ee eh, eh, ka o si busasịa ihe niile anyị wee nọ na YouTube ya bụ jenu kiribe anyị na YouTube ije na YouTube chọba Kpakpando TV iru ebe anyị sọskraịbụ maọbụ ịchọba anyị na ebe niile anyị si ezikọrịta ozi chọba Kpakpando TV maọbụ chizi anị ka anyị kwadonu nke anyị ọ ga-adịrịrị ndị Igbo niile mma ọnụrụgbe nwanne agba n'ọsọ mgbugharị ọnọrụ ugbu a anyị na-apịapụ nkwa apịapụ nkwa lee afịa oziọma eji ọfọ ewee batazi wee duru wee na-aga cheta na ị nwere ike iwe m na 080 1976 08023301976 ka ị kpaa ka a ga-esi na-akwalite omenala ndị Igbo ọ ga-adịrị ndị Igbo niile mma abụ m Chizzy Ani ka ọ dịnụ